dịka ị na-ele anya na ọkụ na-enwu ebe a mgbe a na-agwa anyị na a mụrụ anyị injinias anyị ebe a ka ị ga-ahụ injinias a na-achaje a na-achaje Ọ chaajị ga? Ọ na-achaajị left and direct. Enyi na-ezuru oke n'ala Biafra. Anyị niile zuru oke na Inaomba daga demba. Daga demba. Azoleba, azoleba. Hey, na eh ka ka ugo. ha kọtakịrị gị ịrụ ha six months chineke mee eteghị six months ịrụ ha elee the first day lọnchịrị ya elee the first day ibupụtara ya oge o elee high institution ị gara ị gabeghị high institution enweghị kọleji of edukeshọn ị gara ị gaghị afa n'ike okwu ị gaghị abịa poli ị gaghị jọsọ ihe bren gị nyere gị ka ị rụrụ ebe a ee niile zuru oke nke a gosiri na anyị zuru oke n'ihe niile A na-achaji a na-achaji direct life and direct. Appreciation is allowed. Appreciation is allowed. Makane charge ka phone. Hello,